Ụmụaka ndị ọ ọka bụkwa onye nkụzi unu maazị igbo Tata na nkụzi nke okwe na mkpịsị maọbụ mathematiks n'olu oyibo maọbụ mgbakọ na mwepụ ụfọdụ ndị si akpọ ya, abịagokwa m ọzọ ịkụzikwara ụnụ ihe gbasara sọbtrakshọn. Mwepụ. mm? Tata aga m akụziri unu usoro ọhụụ unu ga-eji na-eme ya bụ mwepụ ka o nwee ike dịrị unu mfe na-atụfughị oge ka anyị gaa n'ụgbọ ọcha ka anyị kọọ n'ubi onye anyị bịara ọ bụrụ na ụ na-ele anya n'ụgbọ ọcha unu ga-ahụ ebe ndepụtagasịrị ụfọdụ mkpụrụ ọgụ nke mbụ si na anyị si na ọgụ na otu wekwa asatọ nke abụọ si anyị na anyị si na iri okwu asaa nke atọ si anyị na anyị si na ọgụ na iri okwu ise Nke ikpeazụ asị anyị na anyị si na ọgwụ abụọ wepụ ọgụ ka anyị mee na ya nke mbụ si anyị si na ọgụ na otu wepụ asatọ ka ka anyị ga-esi eme ya ụnụ mana anyị ga-ebu ụzọ gụpụta ọgụ na otu ka anyị gaa n'iru anyị agụpụtala ọgụ na otu ugbu a anyị ga-ewepụ asatọ anyị amara ole fọrọ ka anyị gaa n'iru atọ anọ ise isii asaa asatọ anyị ewepụtago asatọ ugbu a anyị wepụtachara asatọ anyị ga-aga n'iru ole ole fọrọnụ ole ọbụla fọrọ ebe a bụ ya bụ azịza anyị ka anyị gaa n'iru ya otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ ihe fọrọ ebe a bụ gịnị iri na atọ ọ bụ ya bụ azịza anyị anyị ga-aga n'iru ka anyị mee nke abụọ nke abụọ sị na anyị site na iri wepụ asaa ka anyị mee na ya anyị ga-aga n'iru wepụ asaa otu abụọ atọ anọ ise isii asaa ugbu a anyị wepụtachara asaa anyị ga-aga n'iru gwụọ ole fọrọnụ ole ọwụla fọrọ bụ ya bụ azịza anyị ka anyị gaa n'iru otu abụọ atọ ihe fọrọ ebe a bụ gịnị atọ atọ bụ ya bụ azịza anyị hmm? anyị nụ nke atọ nke atọ si anyị site na ọgụ na iri wepụ ole ise ụnụ mana otu anyị eme ya bụ na anyị ga-ebu ụzọ mee gịnị gụpụta ọgụ na iri na-atụfughị oge ka anyị gaa n'iru ugbu a anyị ga-esite n'ọgụ na iri a gịnị wepụ ise ka anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise ụnụ mana otu anyị e si eme ya bụ na anyị ga-agụ ole fọrọnụ ole ọbụla fọrọ ebe a bụ ya bụ gịnị azịza anyị ka anyị gaa n'iru gụọ na ya otu abụọ atọ anọ ise ọgụ ọgụ na otu ọgụ na abụọ ọgụ na atọ ọgụ na anọ ọgụ na ise ya bụ na azịza anyị bụ gịnị ọgụ na ise hmm? Hmm. anyị ga-aga n'iru mee nke ikpeazụ nke ikpeazụ si na anyị site n'ọgụ abụọ wụpụ gịnị ọgụ anyị mee na ya ugbu a anyị ga-aga n'iru iwepụ gịnị ọgụ maka na anyị site n'ọgụ abụọ wụpụ ọgụ anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri ise iri na isii iri na asaa na asatọ iri na itoolu ọgụ anyị ewepụla ọgụ ugbu a anyị ga-agụ ndị nke fọdụrụ ebe a ka anyị mara ole fọrọnụ ole ọbụla fọrọ bụ ya bụ azịza anyị ka anyị gaa n'iru gụọ ya otu abụọ atọ anọ ise iri na asatọ iri na itoolu ọgụ ọgụ bụ ihe fọrọ ebe a ọ pụtara na ọgụ abụọ esi na ya wepụ ọgụ ga-afọ gịnị ọgụ otu a bụ usoro ọhụrụ ị nwere ike iji na-eme gịnị mwepụ ma ọ bụrụ na enye gị ya n'ụzọ dị ụtọ chetakwa na ebe isi na-ekiri anyị bụ na mmụta dị ụtọ tv ị nwere ike ịnweta anyị na YouTube at ị nwere ike nwetazikwa anyị na Instagram Twitter na Facebook at maazị agụ ka m nyegodi gị ihe omume maka na echefubeghị m ya ka anyị gaa n'iru emesịa ya bụ ihe omume gbaa mbọ zitere m ya na zie at mmụta dị ụtọ a aka m bụkwa onye nkụzi gị maazị ọcha na-asị gị ruo izu ụka ọzọ m ga-abịakwa ebe a ka emesịa